a na-ekwu arụ na-eme n'obodo arụ na-eme n'obodo ọ dịka asị ka a na-asị na-awụda nnobi ka ihe nwa mere ọ bụrụ na ị maalụ nnobi ọfụma ọfụma enwere otu n'ime villages n'ime nnobi a na-akpọ awụda nnobi n'ebe ahụ ka ihe nwa mere ụmụ nwaanyị na-abọ na-azụ ahịa dịka esi enwe business partners ya nwa ka otu n'ime ha mesịziarụ wee tọrụzie onye nke ọzọ ọ tọrọ biznes partner ya nụwa kemgbe ọnwa atọ gara aga dịka a na-achọgharị nwaanyị enụnwa ụmụ nwaanyị a na-eje na biya na-asị ya anya afụbekwana nne anyị ya nwa na onwe ya n'ime obi ya ọmarụ na ọbụ ya nwatọrọ nwaanyị a na-asị ụmụazị aka ya afụ ya aka ya afụ ya ya ka emesizi arụ ewetezi ego a ga-eji wee gbapụta nwaanyị nne obi nụnwa ndị ahụ tọrọ ya wee gbukwuzie ya egbu a na-ekwu na egburu ya egbu nwaanyị ahụ bụkwazi biznes patin ya were onye aka welu jee na nke otu dibịa na n'Imo wee sị ya nna anyị nwekwanụ ahụ dịgasị iche iche kedu nke ị chọrọ dibịa wee sị ya nee nke ọ chọrọ dibịa wee nye ya ego o wee wekọrọ ahụ nwaanyị ahụ nke egburu egbu atọrọkwazi wee resị dibịa ahụ na n'Imo a sị na dibịa anụnwa na ihe eji wee mara ya bụ na ọ na-agwụ oke ọgwụ na n'Imo ya nwa ka o wereziere ahụ nwaanyị enunwa wee resị dibịa ka e alụ ndị enunwa. a na-afụ dịka eze ebu n'afọ bụ ndị nọ na White House na Nnobi ha bụkwazị ndị dị incharge nchekwa ndị mmadụ bụ ndị bi na Nnobi ma ndị n'obi na onwe ha gasị ha nwa bụ ihe mesịziarụ wee siwezie ana n'imi wee chọpụtazie na ọ bụ onye ya na nwaanyị enunwa na-eme biznes bụrụkwazie ezigbo ọyị ya bụ onye mere ya bụ ihe wee were ya wee refee n'aka ndị tọrọ ya ndị ahụ tọrọ ya gbuo ya egbuo ewerekwazi akụkụ ahụ ya nyekwazi onye dibịa maka iji wee gwọọ ọgwụ kịta anụnwa ha bụ ndị nche enyego aka were jidezie nwaanyị o wee jekwezie wee gosi dibịa o nyesịrị ahụ nwaanyị ahụ egburu egbu na n'imo kịta ine anya ị ga-afụ otu ụgbọala ya bụ ụgbọala bụ ebe nwaanyị ahụ gburu nwaanyị ibi na onye dibịa eresịrị ya bụ ahụ o ji maka ya were agwọ ọgwụ eburuziere ha na ya bụ ụgbọala na-ejezi na nke igwe ndị n'obi ka ejezie ebe ahụ gwa igwe n'ekwu ihe na-eme ka e wee mara ihe ọzọ a ga-emezi ma dibịa n'Imo ma nwaanyị gburu nwaanyị ibie wee were ahụ ya were resị dibịa n'Imo kedu ka nwaanyị enunwa ga-esi wee kee obi were mee dị ihe enunwa mee ya ezigbo enyi ya mee ya onye ya na ya na-azụkọ ahịa gịnị ka ị nwere ikwu na ụdịrị ihe enunwa